What's up, my people? It's your favorite boy, Young Smith. And I'm hanging out with the baddest DJ, the man in my car, DJ Mosaic, with me the baddest. Oh shit. Da, da, da. Da, da, da. Da, da, da. TrendyBeats.com Jakarta big man big problem Nlekwe go láti àjọ mọ́ Dálé àjàgàdà àrọ̀ Mọ́nà kúlù gbẹ̀gbẹ̀ ajụola mmụọ na-agwa ya ọgịlego ọ na-awa m n'agha n'obodo mmụọ e, na-esi gbanụ egwu egwu tela nja gị aga ego gị na-atụ amụsụ ma amata m ise mkpụlị gbaje chụrụ ego maka na onigogo ịma na ọnwale ego na-achụ amụsụ ịtala nja gị aga ya mere nene nwa ịtọgbaghị ọkụ lekwago lelele

egwuọnụ ụmụotu n'ụwa ogologo na mrabawa jakata na-ekwu mmọnwụ nwa bịara ụwa italia jakata nọ nọtị nnekwu mmọnwụ ọrifide mgbụligbo oti egwu onye ụmụotu n'ụwa ogologo na mrabawa jakata na-ekwu mmọnwụ nwa bịara ụwa idobe na onye na-esi ibu ọnụ ọgwa mmọnwụ na n'ime ogo nwa na-agwa ya ilighe ka mmụba gwa ọgbajeli na nwoke mgbịrịgba oge nwara ọbụla gụ obodo anụ ụzọ nwa na ya ụya nwule mụnwụchagada nọ n'ọgba egwu ọrụ obodo ekwelugo onye na-eso onye nwere igbo bụ ngọnụ ga m na-ajụ ilighe onye ka na-ekwu maka ya onye abụkwa ụmụ mmọnwụ ọkwa CEO Jakarta Foundation alụsị nwere obi eji eji ego ọkịlịga ka mbụbakwa odudu mụọ na-akwa ya mmanwụ ka yarabakwa Jakarta lekwu odogwu nwa dalụwa mụwule igirigi mbilibu na-abakwa ọ bụzikwa mụ na-agụrụ gị egwu ma bịa lụwa mkpụmụdeli dakata gwa n'ime kwu ka m gụwa urumọdụ ọlọ ka m gụbakwa ka m gụba mgbalịkwa jelebi ji egwu ịnwalịkwa ayomi ihe ogogo okwu ịjụwa bụ nnekwute amarabakwa onye dịka na-etirile egwu weti mmọnwụ dey ma ngwụbakwa dakata na-egwu odogwu ọgbaje bịa ile mụọ wawa dele mgbolegba urudumọdụ ọlọ na mgbolegba egwu m jeli mbe debego ka na-agwa ya mmụọ na Italian chachata ọkịlịga kpọlịla nwa ego Italian ọbịa ilegbu ọta mọde Italian onye na-ekwu ego malekwa na-atụrụ oge bụ ịmalekwa odudomọdụ ọlọ agwa mmadụ ga-eji aga ndị ọgwụ ma ganọ mgbelegba ọgịlịga ijelegba egbu ọmọ ka m raba gwa ọgba ebe a tara igbu egbu mụ o nwere okwu nna m gwalị m wee si mgbịlịgba oti egwu onye ụmụ ntunu egwurunu nano ya bụ itali aja gata n'ọkwa na-egwu odogwu ka m gwabakwa ọkpọla ime ugwu eza. za mbulibe oti egwu ka m gwubekwe nọọsị mụ jidera mbuligbanwonye ụmụju m egwu nọọsị gwanụde m yedela ba niile mana ọ bụ eziokwu n'ụlọ atala ebe ọgbọ nwa na-agbawe ndị eziokwu chedị mmanya ya Nwa gị si n'ọnwa gaghị emele bụ ya bụ okwu na ọdị n'ụfọdụ egbe ndị nsọ ogelega telebi egwu ụnara mụ igiligi okoro na-emele okere ite mmiri nọ n'ọgwụ ọrụ ịgbalịkwa nwa rọbụ na-agụgị be nna gị fanịta ba n'ọgwụ ọrụ amrabakwa nwaje dị na nwoke mmalịgbara mụọ amgụbakwa itelebi egwu mmadụ ga-eji aga ndị ọgwụ ịtalịa jagada mmọnwụ n'ụbịa ilemo agụmagwa arọ mụlịgbo oti egwu onye ụmụotu n'onwe egwu n'ijela bịagụ mmọnwụ adalemogo nwa na-akwa ụda ndị ifeagụji wee dị ile eziokwu n'ọnụọgwụ ya na mbọ ọganebubagụ na-eje agụ mụlegba nara mmegbude agbụrụ agwa o onyinye m ji wee ụwa italia jagata ya bụ mmụọ na-ebelụ ya ji gị unu ma onye omume m bụ ka m na ọ sị na agbagado na mgbagada ma ọ bụrụ bụ agha ndị mụwa na-ekwu okwu ịnwalekwa ijele bụọ agwa egwu m ka m na-etinụ etinye mọwụde oridomatụọlọ agwa ebulu ka m na-egwu dị ọgịlịga mgbaleme egwuo m akwa mụọ ka m na-ebele ọgbaje bịala ụwa na-egwu mmọnwụ karịa njakata oke dibịa ọbala tule ihe aba n'aka nere mgbụligbo oke mwarọbụlago jagata egwuwe egwuọbọ jagata igwuọbọ jagata ojele egwu ego jagata bịa gwala emewe n'ụzọ ya n'akụkọ igbo oke na-ekwu okwu igbo onye na-akara ugwu na ya bịa ọzọ kpakpakpa arụ ojekọra ịmakwa mgbe igbo ka edebe nara n'ọba na-akpa na-egbu edebe nara n'ọba na-akpa na ike ka edebe na-akpa na ike You are listening to DJ Mosaic. side. You are listening to DJ Mosaic. bagosiri isi eme gị ụla ga-abụ nwere ebe ọ na-ara ekeke n'ụwa mpa olizabikoze n'ukwu eze n'ọgụ na ndị n'ụka chobila mgbalegba igiligi n'elu ụwa tikpala na nwa expensive chobila akwa mgbalegba na-etili gị expensive chobila show me n'ụwa to the fish money no be to show me how to dey spend the money jogi lodogu ogelege akpịlịgba na-akpụ osisi a na-enezi n'anya ọdịde togo nke dị ndụ a na-ada chokila akwa chukwu na-alụ ọlụ ya ịnwalekwa otuolu chai be mmọnwụ nyalebe agwa ga mmụọ ji kwu anyabụlegwa bụ na-alụ ọlụ ịnwalekwa chokila na-ekwu mmọnwụ ọbala tule dibịa ikwu ịgwa m ka ọ na-ara maka na onye na-ekwe nọ ya emesịa n'okweli ala gị si eje expensive ujo ila ya bụ gịlịga na wine n'ala ịmalekwa maka na ndị mmụọ na-ekwu mgbe m ka ọ na-ama jai okpiliga mmụọ ji ekwu mgbelegba mmụọ na-ekwu gịlịgị yewo arọchi m arọchukwu egwu ma gbamụara jai plagawe mgbelegba efumo ya mere ọbịam n'oge ọbịam n'isi ọbịam n'uche m n'ọnụ mgbelegba mmụọ na-atụ egwu ileyi chogila kwugbo otu o si dịle mụ maka na ndị mere ọgọ feliye jai chogila odogwu ọgịlịga stezi bujogila ka m tube gị afọ na taloji ka m tube gị afọ ka nga ahụ ibobakalịa mgbịlịgbọ na-ara nwaga ya budo onye na-ebu agụ mbọ expensive gwa m onye na-esi ndọ n'ụwa n'ibo bagalịa galụ ọgịlịga ọ na-akụ tonu ya o akụ elizi elizi odogwu akwelizelize akụ akụmọnwụde odogwu akwelizelize onye na-eme ka m si mespesiv shogila akwelizelize atalemokpo igilige arọ akwelizelize ewo ijeleme bụ ọmọ na egwu ma bụ amara akwelizelize Onye sources of income. You are listening to DJ Mosaic. They know they do cha cha cha. You full I go lie for you. Yeah, we want, we want. You know say na men they This money movement, you're nothing. Men will wait. miliọnụ na-akwadosigo konvoi abụlugo eduzi achalugo achalugo elu nwoke ka na nwoke bụ dala mmija poverty breaker dị na nwoke odogwu inwere I want to ask a question brother

com. Mosaic. to DJ Mosaic. dị m ọgaranya haidin ziri ọgaranya loki mmemme anyị bịara ya kpulebi anyị abụrụ ọgaranya danli Baby, baby, <laughs> yeah, yeah, yeah. bịa folo my woman ọ gbara oli n'aka n'obu bekin bag ego fọdụ kim n'ogidi ide ha bọdi aṅụli ma mfu bilonia na bụrụ eju nwanụ ịma mmadụ one ya ọdụ yis na inspire n'ogbe ig feji eti ikorobịa ndị ọ bịara n'oge fium my cyber truck fium my lambo truck wee wee ị ga na-afọ anyị n'iru akwụkwọ etela ụgwọ edela ose fiimu m gbanyere n'aka m ga-enene ma nkaba nka agbụrụ m ga-afụ ka esi abụ odogwu ga-ebe n'aja fiimu ị gbanyere n'aka ị ga-enene ma ịkaba nka

Radio Mosaic. If you furniture DJ Mosaic. watch your mama see. I no feel way to meet your mama. Buy you the Bentley when I hammer. Ọlọ́run you I want to want to. Colorado Claro what's pumping peace thinking about you every day and every night. The way you hit the notes anytime wey you go my Body like micro, speeding like bike. The way they dark oh, they make me go psycho. I know be way to meet your mama. Buy you the Bentley when I hammer. but oh, no, no, my jabolo she love. Now you I want to, want to. You are listening to DJ Mosaic. fun. Trendybeats.com. ride or die, it don't die with you. In a here now. And if you die for a girl, she gon' come for your burial with another guy, man. Ọ̀pá túkè dọ̀sẹ̀ kì í jẹ́ àbámbá. Ebi di fe ko ìmọ̀kwá ní àbọ̀ sọ. Njọ. Kedu ife ije suzili bọ́ìsì mi o? Ewo. Ọkwa mgbe eji achụ ego ka ị nọ na-agbasa. Fine boy, low.

mere bere ha egwu ụfọdụ isi boboy fọrọ ha enwe egwu spakis nwoke nwere goba maka ndị nwoke na atụ ego bụ egwu dislos tọrọ tọkasagara m tezigbo liri isi ji egwu mọstụ bụ okola baite veselin na matọmbụso ibredi talata paskodi e efasisi pasta di nta kpọbụrụ masị kpọrụ m polis tutkọ only for biz no time to dey just clear out this small body but the bull big boys no dey make mouth low kibo boys to the soon. wey no get money o, oh, afọ ya bụ maka, ọ ihe afọ n'ụwa atọka your ride or die no fit die with you in a now and if you die for a girl she go come for your mere with another guy man oluwekwe kọsọsie na kwekwe ngwurigwe agba ntụsa nkwe oluwekwe kere maka nsikwa kwe ịmara nkwe na nkwe na nkwe si n'ọkụ

ejimofo fachọkisi m wa wa wa misi m ka nwoke na na na ma nwoke gwala na fachọkọkụ m nyụọ nyụọ nyụọ mọkụ m ejimofo nyụ echimọfọ ha mmepe ọfụma kwọlụ m nwa bebi kwọlụ onye aka enyi m kwọlụ m aka nwachi ọbụbọ kwọlụ m aka flashi kwọlụ m aka okoko kwọlụ m aka eze ụmụ tụọlụ m asa chọrọkwa m ndị ya gbajikwa m aka ọ dị ka famụta gị nwaanya fatịra ka mụ na onye nwaanyị o wefana na emefe ka anyị ogelugo mgbe anyị wepụtala fe anya onye na-egbo gwan wan leg akpọ nọ na wan wan ten nwa bụrụ fine fine girl egoliwawawa m isi ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fa chọkọkụ monyụọ nyụọ nyụọ ma m ekwela anyị eji ejimọfọ fachọkisi m waa waa waa misi m ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fachọkọkụ m nyụọ nyụọ nyụọ mọkụ m ekwela nyụọ ejimọfọ ejimọfọ ama mama na ala na mba mala ebi m ebi n'ọfịa achala ezigbo anya fata n'obe lasị labalụ ya tawa misi mana aka maka

eji ọfọ fachọkisi m wa wa wa misi m ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fachọkọkụ m nyụọ nyụọ nyụọ mọkụ m ekwela nyụ eji m ọfọ eji ọfọ esi m esi n'ọkụ fa maka nsi kwado ebukwa ntị n'ụkwụ na m n'egwu fachọlụ ka mmalite mmenwe ebe ntolu n'otu chọkụwasịa kụwasịa You are listening to DJ Mosaic. maka na onye na-ekwere ọga-ekwe aweekwezie gị nọ na-eme nwanne ife na-ebe ka na-ebe ifuba na duwisi get that one million. Did my money here, Bella? Did you? And I'm a nife. You money for doing cigar waka. Get that foot in a rat nife. You go pocket. When I got out my mind, so all you motherfuckers who think you have something to say about me, CP lifestyle, my life, my style, my choice, my energy. You are listening to TrendyBeats.com. Instead of the hate, use me as a ladder. Chineke chawa ma a shawama. They know they use arụ my access to higher places, that grace. ma. alụmegwu DJ Muzai music on trendybeats.com. All right, listen, Jeremy and his boy, superstar, celebrity, high plan loader D, alongside DJ Mosaic on this one. You know what time is it? Eh.